so my advice to ndị be anyị ndị Igbo ọ bụrụ sọ mụnwa asị onye ọ na-aba n'ụlọ na nwere adịghị egwu onye ọbụla you know, you no need to talk too much I go follow come myself make I know whether I go cross the boundary because we suppose want to cross the boundary uh, make I know whether I go cross the boundary because I no wan dey for this country again. Uh, since, since, since 1960 till today I have never lived a good life in Nigeria. Hi, my name is Ikem Emmanuel from Anedo TV and today we find ourselves at the hottest spot in Nnewi town, the Nkwannewi roundabout. We are here to inquire from the locals about the impending protest coming up on August 1st, 2024. As we all know, the hardship in the country has been unbearing and people aren't finding it funny anymore. So we want to hear their thoughts, what they feel about the protest. Is it a means to the end of the hardship or is it the longest stride towards ending the hardship? Let's find out from the people. I think the the youth should go ahead and do it. They should do it peacefully, amicably. And I want the government to this country, to this country after the protest, the government of this country should do something. If if not so, we start the, the masses will die. Um, you can't beat a child and tell him not to cry. At least people must go out and show their feelings. But I'm advising every Igbo man anywhere they are to be careful not to participate in protests. Let them leave them. Let them leave them. What I want to tell them is that Nigeria are missing a lot of things because if you are, are not doing campaign here, but with Igbo man, this country will be okay. But something, what we are passing through now, we cannot be passing all this through. It's a setup for the Igbo youth. I am crying for them, those who are ignorant, they must know that it's a setup for them. Because if they, if they catch a lot of them, they will leave those that are not uh, Igbos. The Igbo man with these men in prison. I'm advising them to keep away from that protest. We survive war and we will continue surviving. a sị m na obodo abụọ, obodo Chineke gọziburu debere anyị ihe niile ka o zuoro anyị mana ndị na-achị anyị bịara bụrụ ihe niile adọghị n'akpa ha ọ na-achụ ụmụ ogbenye ọnụ ọ na-achọ n'ugwu na ndịda emetụ ha gbogbogbò ọdún máa láìkí rí beans beans two naira cup fifteen naira cup tata beans bụ five hundred naira one cup. Um, yes ihe niile a bụ ofu okwu a ka ị na-ekwu maka ajụjụ eji okịta na ka a na-agba bọọlụ protest ewepụtara naijiria sị na a ga-eme for me ọ dịkwa oke mana mụnwa achọ protest nke ya bụ eme adị against ndị na-eme ya ba ibido kagbuwekwa ndụ ahụ agụụ na-agụ so my advice to ndị anyị ndị Igbo ọ bụrụ sọ onye ọ na-aba anụ ụlọ na ọ nwere onye ọbụla as far as anyị na-apụ na there is nothing like hunger that will kill onye ọbụla na-ahụzụ you understand so ndị Igbo anyị Chineke na ife ga-eme we survive the war survive many things ma covid ma whatever pepụl bute nne ebe a na-eke a na-eli nri ndị enwere ya na-eme bụrụ nne ebe a na-eke nri But that chọrọ ịga for dis anụ na nkwado um, a uh, yes nkwado a ga-enye ha bụ na a ga-enye ha moral support moral support ka anyị nwere ike inye ha because ife ndị Igbo na-apụ iche na anwe ka anyị kwadosia anyị nwere buru ụzọ pụta ka nwa anaghị azụ mgbe ahụ asụkwa na anyị nwa ife na-akpọ m because anyị dịbu etigbu anyị right from so na ha nwakwado we gotta support dem. a ga n'iru ma ha emena nke violence nke a ga-eji n'ọgụ you know make i know whether i go cross the boundary because we suppose want to cross the boundary uh, make i know whether i go cross the boundary because i no wan dey for this country again i wan follow the protest by follow by a small small way i go uh, under enter the other side. So you are, you are in support of the protest. I, I support everything na. some people dey say no people people no join the protest because say dey fit tag people protest. protest country down protest wetin you know. no you know wetin you know wetin dey there huh? we na igbo uh, anything wey we dey do e dey for our brain. uh -huh. if we wan do the protest we go do am in a normal way wey be say if we do am the government go say na na the protest of the country na we na we learn am you get uh, na anything wey dey there okay no problem i get you.